Ọpụpụ isiokwu nke anọ Mozis wee za sị, Ma ha agaghị ekwe m, ha agaghị egekwa ntị n'olu m, n'ihi na ha ga-asị, Jehova emeghị ka ị hụ ya anya. Jehova wee sị ya, Gịnị bụ ihe ahụ dị n'aka gị? ọ̀sị m̀kpànaka ọ̀sị tụda ya n'àlà O wee tụda ya n'àlà ò wee ghọọ agwọ Mozis wee gbapụ n'iru ya Jehova wee sị Mozis setịpụ aka gị jide ya na ọdụdụ o wee setịpụ aka ya jide ya o wee ghọọ mkpanaka ya ka ha wee kwe na Jehova bụ Chineke nke ndị bụ nna ha, Chineke nke Ebraham na Chineke nke Aịzak na Chineke nke Jekọb emewo gị ka ịhụ ya. Jehova sịkwara ya ọzọ, biko tinye aka gị n'obi gị, o wee tinye aka ya n'obi ya. o wee wepụta ya ma lee aka ya bụ ekpenta dịka akụ mmiri igwe. O wee sị, tinyeghachi aka gị n'obi gị. O wee tinyeghachi aka ya n'obi ya. O wee wepụta ya n'obi ya ma lee, o wee dịghachi ka anụ arụ ya. Ọ ga-erukwa ma ọ bụrụ na ha ekweghị gị ọ bụrụkwa na ha egeghị ntị na ọlụ ihe ịrịba ama mbụ na ha ga-ekwe ọlụ ihe ịrịba ama nke ikpeazụ ọ ga-erukwa. Ma ọ bụrụ na ha ekweghịkwa ihe ịrịba ama abụọ ndị a ọ bụrụkwa na ha egeghị ntị n'olu gị na ị ga-ewere ụfọdụ n'ime mmiri nke osimiri Nile wụsị ya n'ala akọrọ. Mmiri ahụ nke ị na-ewepụta n'osimiri Nile ga awọkwa ọbara. Ọ ga awọ ọbara n'ala akọrọ. Mozis wee sị Jehova, “Biko, onye nwe anyị, ọ bụghị onye ọka okwu ka m bụ, maọbụ na mgbe gara aga maọbụ site na mgbe ị gwara oru gị okwu. N'ihi na onye ọnụ ya dị arọ nke ire ya dịkwa arọ ka mbụ, jehova wee sị ya, Onye tinyeworo ọnụ mmadụ nwere, ma ọ bụ onye na-eme mmadụ ka ọ bụrụ onye ma ọ bụ onye ntị ọ bụ onye na-ahụ ụzọ, ma ọ bụ onye ìsì? Ọ bụghị mụ onwe m bụ Ma ugbu a jee, mụ onwe m ga-anọnyere ọnụ gị, zi gị ihe ị ga-ekwu. Ma ọ sịrị, Biko, onye anyị, biko, zie n'aka onye ị ga-eziga. Iwe Jehova wee dị ọkụ n'arụ Moses. O wee sị, Ọ nọghị bụ Erọn nwanne gị, bụ onye Livaị, amawo m na ya onwe ya na-ekwu okwu nke ọma. Ọzọkwa, lee, ya onwe ya na-apụta izute gị, ma mgbe ọ hụrụ gị, ọ ga-aṅụrị n'obi ya. Ị ga-agwakwa ya okwu, tinye okwu ndị a n'ọnụ ya. Mụ onwe m ga-anọnyekwara ọnụ gị, nọnyekwara ọnụ ya, zikwa unu ihe ahụ unu ga-eme. Ya onwe ya ga agwara gị ndị m okwu. Ọ ga-erukwa na ya onwe ya ga-abụrụ gị ọnụ, gị onwe gị ga abụkwara ya Chineke. Ọ bụkwa mkpanaka nke a ka ị ga-ewere n'aka gị nke ị ga-eji mee ihe ịrịba ama ndị a. Mozis wee jee laghachikwuru Jetro bụ nna nwunye ya si ya, “Biko, ka m jee laghachikwuru ụmụnne m ndị nọ n'Ijipt hụ ma ha nọ ndụ ugbu a. Jethro wee sị Moses, jee n'udo. Jehova wee sị Moses n'ime Midian, jee laghachi na Ijipt n'ihi na ndị ikom ahụ niile ndị na-achọ ndụ gị anwụrụwo. Moses wee chịrị nwunye ya na ụmụ ya ndị ikom mee ka ịnyịnya ibu buru ha o wee laghachi n'ala Ijipt. Mozis wee were mkpanaka Chineke n'aka ya. Jehova wee sị Mozis, mgbe ije ịlaghachi na Ijipt, lee anya ka ime n'iru Fero ihe ebube niile nke m tinyere n'aka gị ma mụ onwe m ga-eme ka obi ya dị ike ọ gaghị ezipụkwa ndị m ị ga-asịkwa Fero Otu a ka Jehova sịrị, “Nwa m bụ ọkpara m ka Izrel bụ. M wee sị gị, zipụ nwa m ka o wee fee m, i wee izipụ ya. Lee, mụ onwe m gaje igbu nwa gị bụ ọkpara gị. O rue n'ụzọ n'ebe ịnọ ọnọdụ abalị na Jehova zutere ya chọọ ime ka ọ nwụọ. Zipọra wee were ọmụ bipụ apị nwa ya mee ka o metụ ụkwụ abụọ nke di ya. Zipọra wee sị, “N'ezie, dị nke ọbara ka ị bụ n'ebe m nọ.” O wee rapụ ya ndụ. Mgbe ahụ, zipọra sịrị, "Dị nke ọbara ka ị bụ, banyere obibi ugwu.” Jehova wee sị eron “Jerue ọzara izute Mozis o wee jee zute ya n'ugwu Chineke sutu ya ọnụ Mozis wee gosi Erọn okwu niile nke Jehova bụ nke o zutere ya ka o kwue na ihe ịrịba ama niile o nyere ya iwu ka o mee Mozis na Erọn wee jee chịkọta ndị okenye niile nke ụmụ Izrel Erọn wee kwue okwu niile nke Jehova gwara Mozis o mekwa ihe ịrịba ama niile n'anya ndị Izrel. Ndị ahụ wee kwere mgbe ha nụrụ na Jehova letararị ụmụ Izrel na ọ hụkwararị mweda n'ala nke ha ha rube isi kpọọ isi ala